ekele m gị igbo ndị ọma na-ege ntị nnọọ n'uhuruchi tata bụ abalị iri abụọ na asaa nke ọnwa nke ise n'ahọ puku abụọ na iri abụọ na otu sọọ ka ịnụ akụkọ anyị ji wee bịa na nke uhuruchi a isi akụkọ ị ga-anụ ugbu a bụ nke na-akọwa na ndị nta akụkọ nsụka enyela obi anọ onyinye nkwanye ùgwù na anambara onye na-ewetara gị akụkọ bụ m onwe m Izunna Okafor gezie ntị ka ịnụ ka o siri mee ndị otu jikọtara ndị nta akụkọ na Nsụka dị na steeti Enugu nọrọ na nso nso a wee nye aka na-achị steeti Anambra bụ gọvanọ Willie Obianọ onyinye nkwanye ugwu maka mgbasapụ aka ya ịnabata ndị ọbịa na steeti ya imete ha mma na inyekwa ha ohere ọchịchị inye gọvanọ onyinye nkwanye ugwu a bụ nke were ọnọdụ n'obodo ya bụ Aguleri ma bụrụkwa nke ndị otu ahụ mere ngwa ngwa ha gachara njem nleta n'ebe ahụ a na-arụ ọdụ ụgbọelu mba ụwa Anambra n'Ụmụeri dị n'okpuru ọchịchị Anambra East n'okwu ya oge ọ na-enye gọvanọ onyinye nkwanye ùgwù ahụ isi ndị otu ahụ bụ maazị Chijioke Amụnnadi kwuru na ebumnobi nkwanye ùgwù ahụ bụ iji kelee ya maka ezi ọrụ ya ọkachasị site n'inye otu nwanne ha nwoke bụ maazị James Eze ọkwa bụ ọkwa dị oke elu n'ọchịchị ya bụ nke o nyere ya dịka onye ode akwụkwọ mgbasa ozi ya ma bụrụkwa onye ji ọkwa ahụ na gọọmenti ya malite na agba nke mbụ nke ọchịchị ya wee ruo na nke abụọ ọ kọwara gọvanọ Obianọ dịka onye na-anabata ndị ọbịa nke ọma ma bụrụkwa onye na-arụsi ọrụ ike bụ nke o gosipụtara kemgbe ọtụtụ ahụ gara aga o ji bata n'ọkwa ọchịchị ya ma jee ya ike ka o jide ka o ji maazị amụnadi jikwara ohere ahụ wee kelee gọvanọ obianọ maka agadaga ọrụ dị iche iche ọ rụgoro na steeti ahụ ọkachasị n'ọdụ ụgbọelu ahụ n'ọdụ ụgbọelu mba ụwa ahụ ọ rụrụ na nso nso a na steeti ahụ ya na ọrụ ndị ọzọ ọ rụgoro kemgbe ahụ o ji bata n'ọkwa ọchịchị ya ma kọwaa ọdụ ụgbọelu ahụ dịka nke ga-enye aka ịdọta mmepe dara ụda na steeti ahụ na mpaghara ndịda ọwụwa anyanwụ ala naijiria nakwa n'ala naijiria niile na izugbe. ọ kpọkụkwazịrị ndị igbo ma duo ha ọdụ ka ha na-esi n'ọdụ ụgbọelu dị na mpaghara ala igbo wee na-eme njem n'ihi na nke ahụ ga-enye aka belatara ha mmefu ego ma nyekwa aka n'ịkwalite ọnọdụ mmepe mpaghara ahụ na-azaghachi ya oge ọ na-anata nkwanye ugwu ahụ gọvanọ Obianọ mere ka a mara na maazi James Eze mata na ya na maazi jemes Eze matara onwe ha oge ha rụrụ n'ụlọ ọba ego bụ oge ya bụ James Eze nọrọ n'okpuru ya wee rụọ ọrụ dịka obere nwa okorobịa ma bụrụkwazị onye mere nke ọma nke meziri o ji cheta ya ma kpọlite ya n'ọkwa ka ọ nọrọ n'isi n'ihe banyere mgbasa ozi ya oge ọ batara n'ọkwa ọchịchị dịka gọvanọ steeti ya Anambra banyere ọdụ ụgbọelu ahụ ọ na-arụ n'Ụmụeri gọvanọ Obianọ kwukwara ọzọ na ọchịchị ya ebirighị ego ọbụla site n'ebe ọbụla iji wee rụọ ọdụ ụgbọelu ahụ ma kwuo na ọdụ ụgbọelu ahụ na ihe ndị ọzọ ọchịchị ya rụgoro na ndị nke ọ ka na-arụ arụ dabara adaba na nkwa o kwere imeta ụmụafọ Anambra steeti mma iweta mmepe tọrọ atọ na steeti ahụ nakwa iwulite ọnọdụ akụnụba steeti ahụ o kelekwaziri ndị ahụ maka nkwanye ùgwù ahụ ma kwee nkwa ịga n'ihu na-anabata ndị ọbịa na steeti ya ọbụladị dị ka okwe nwere nkwa inye ụmụafọ steeti ahụ na ndị ọbịa ezi ọchịchị bụ ịgba n'ebe a ka nke a na-ezo wee na-agbacha mgbe na-asị gị onye magere ntị daalụ maka isonyere anyị ma tupu apịachie m lee isiokwu mebere akụkọ ahụ ị nụrụ ugbu a a m gị na ndị nta akụkọ nsụka enyela gọvanọ obianọ onyinye nkwanye ugwu wee na-asị gị daalụ maka ige ntị ọzọ a sị m ka orie taa retere gị ihe ọma dịka ị na-ehi ụra ndeewo ma onwe m bụ izu izunna okafọ ka emesịa